n'ofu okwu ahụ ka anyị kpụkwa n'ọnụ ndị ọma anyị alaghachila n'ọnụnụ ndị ọma igbo ndị ọma m ji eme n'ọnụ mụ na nwa adachi na anyị ga-anọgodo ebe a kịta na-akapigodi ya ọnụ na-akapị ya ọnụ na-eje n'ihu n'ihu ọ na-akọwara ya anyị na-akọwa ụtọ anyị ga-esi na-aghọta ya aghọta ọ na-aba aba nnọọ ọ na-ebe ọkazi ọ na-eberi ya eberu ọ na-aba aba ibecha ya nnọọ akpọzi akwụkwọ ahụ ọkazi <laughs> nwa ada ịkọwala ịkọwala ọtụtụ ihe ịkọwala ọtụ na-akọwa na-akọwa na nkenke na nkenke na-akọwa na-agbatị ya agbatị na-eme ebe anyị ga-aghọta ya aghọta ya bụ abịazie abịazie na nke taa otu a na-emepụta ihe onyonyo nwa ibia lechaa obodo anyị otu o si dịrị nnọọ lechaa ihe ọbụla n'ihi na a sị na ihe ọbụla nwere oge ka ihe bụ ihe bụ ihe fili na ọwụ ihe wụ a na-eme ya ihe egwuregwu dịka ihe egwuregwu a ga na-ere ere keta ya bụ na nke a wee oge ya eh, mgbe a ga na-ere ihe dị otu ahụ ọ na-aga aga nnọọ ka ihe bụkwa ụdị egwuregwu a ịkpọtụkwanụ ihe egwuregwu ahụ ụfọdụ otu o si ka ndị mmadụ n'ụtụ mara ụdịka ihe egwuregwu ndị ụfọdụ e nwere um, ife dị n'ime bụ dịka isi kwuo a na-enwegacha oge ọ na-agba dịka ee eh, nke ndị ime obodo na-ewuzi hmm. ịfụ e, onye ọbụla na-eme ife onyonyo achọ ime ihe gbasara ife ndị ime obodo ọ nakọta dịka nke ndị ife n'ime obodo ị na-ekwu keke ihe bụ ọ dịkọ ya na-akpọ epik mebi hmm. n'ịchọ ime enwere e nke bụ epik nke bụ ịchọ ịkọwa mebi hmm. akụkọ gara aga dịka histri oh. so ị bịa dee akụkọ ọ ya gosi na nekwa ihe mee n'obodo anyị bebi tupu ndị ọcha bata Hmm. ifo ebe a na-agbachi ụkwụ nkịtị a na-eyi akpụkpọ eh, agụ akpụkpọ anụ na-eyikwa na ụmụ ihe a yigacha <laughs> so onwekwa nke ọ ga-abụ ọ bụ ihe ndị ime obodo mana ị e na-eyikwa akwa ndị ọcha chibata hmm. so ndị nke a dịcha nọ ndị epik hmm. so mana ọ dị na epik dị n'ụzọ n'ụzọ then enwekwa nke a na-akpọ glamọ dịka nke ị ga na-afụzụ a na-ebu a na-emecha isi ndị ọcha hmm, na-asụ nke ahụ na-emetara anyị isi otu onye ọbụla na-etizi eti ebe <laughs> a na-ebu gbogbo ekwentị a na-ebu okooko moto hmm. ịmago so ọ nakọta nke ọbụla ịbụrụ onye na-eme ife onyonyo ị ga na-enekwa nke ịmarụ nke na-ewu hmm. so that ọ bụna iche ime ịmara nke ị ga-etinye ego gị na ọ bụna mm-hmm. nke bụ ihe a na-ego dito na ị naghị eme jos ka ikirie ya dị ka obi tọọ gị ụtọ ịchọkwa na iri ele inweta ego gị mm-hmm. so ị ga-ama nke na-aga afịa so that ọ ọkwa nke a na-aga afịa nkwanụ nke a na-akpọ siris mm-hmm. a na-eme na nkeji na nkeji a ga na-egosi mebi n'izuụka ọbụla ọbụna onye ahụ na-aga afịa itinyekwana ego gị na nke ahụ so na-aka o wee dị ịkọwarị ọfụma n'ihi na ee eh, ndị Igbo si na ibe ji nwere ihu ebe na-esi eri ya ya wee wasịa ji nnọọ oge nwere nri ebe ị ga-esite na-akọbiri dị ji ahụ na-atabiri atabiri nnọọ nke ịkọwara ịkọwara ya ọfụma ọfụma n'ezie mana abịazie na ya kịta abịasịzie a na emechala nke ahụ nke a na-akpọ epik ahụ abịa emee nke ndị oyibo ahụ kpọrọ nke sọ glamu kpọọ kpọọ epik ke eh, ma ọ bụkwa ịkpụ dị ihe gbasara nke ha na ihe ndị nke ọchị n'ihi nke ndị ọchị ahụ ọ dịrịzie ka onye ọwụla n'ihi mgbe o nwere ofu onye mma agadi nwaanyị ife ọ na-akpọ ihe nke ọchị ahụ ọgwụ echiche <laughs> ọgwụ echiche hmm. ya bụ ama m ụdịka ihe egwuregwu ahụ ọ bụ e nwere ike ijọsoro nnọọ mee nke ahụ emee ya nwetakwa ihe otu esiri chọrọ inweta ya na ya otu esi nwetakwa ndị ọzọ n'ihi na ọ dịzi ụfọdụ ndụ na-eliri ya ma ọ ga-abụ na ntụgharị ndị nke ụfọdụ ọ dịrị ka ma ọwụ ihe na-akwado akwado mesie ike mana ajọ so nnọọ mee ya ka ọ rụrụ ka a chịrị ọchị ya ma mana akwadokwara nke ahụ ọ siri ya nri esiri ibe ya a na-akwadokwu ya ọfụma maka ka esi ebido ha ncha hmm. na ihe na-eme ọrụ a fịa arụ sometimes bụ mebi di nature ka o si wee dị hmm. mana ogo ọpụtazi na dito na a na-eme nke a ka a chịa ọchị na akwadozi akwado ọbọsọ ndị na-ekiri n'ihe onyonyo bụ ihe mere onwe ndị nọ n'azụ anaghị esepụta bụ ha nwa na-akwadokwa n'ọrụ niile nwanụ so ka ha si akwadokwa n'ọrụ ndị nke ọzọ ka ha ezigbo kwado n'ọrụ nke ihe ọchị ya so and abịazikwa n'ihe ihe onyonyo ụfọdụ a na-adị na-eme combine o nwere ike ọ bụrụ hmm. kọmedi that's nke ihe ndị ọchị mm, n'ime onwekwa akshọn n'ime onwekwa ihe ịfụnanya ndị nke a na-akpọ <laughs> love nke mme nke do nke a nke ndị bekee akpọrọ ya rom com that's romance slash comedy so ha na-adị n'iche iche inwe ike combine like two or three types of eh, eh, eh, film mee ya n'ofu. Hmm. o nke ọ bụrụ epic bụrụ action ịmaga ụdị ihe mana abịa na ihe gbasara ihe eweta nke nke na-akpọ kọmedi ahụ ka ihe bụ nke ọwụwụ n'ime kọmedi ahụ ya bụ nke ọchị ahụ ka ụdịka ndị mmadụ ndị ị ga-achọ ka ha mee ya ọwụ ndị amala afa ha mara na ndị na-eme ihe onyonyo a ka ndị ga akpọta afa na ọ bụ ndị na-amasị gị ime ihe dị otu ahụ ma ọ ga-abụ gị nwa chọrọ ime ihe dị otu ahụ mee ya na ị ga kpọọ ndị dị otu ahụ ah, jụrụ eju na dede anyị John Okafor nke anyị na-akpọ Mr. Ibu onye ọbụla ma na ịfụnarị ya n'ihe onyonyo bifo <laughs> okwu okwu ịchịbagoro ọchị ịmago ọ pụtagodu na ọchị ime ihe ihe dị serious that ihe akshọn ihe iwe ndị mmadụ ga achịrịrị ọchị maka ihe anyị jigo e, e, mara ya agwagodi gị ihe nọ n'ime ya ịjọs n'ọkpọtụ ode afa nọ mbido mụwazi amụ ibi na ọkwa m amụrụ amụ ajọs m nọkwasa m na-amụzi amụzi mana ọ bụ na nke ụmụ nwaanyị nke ụmụ nwaanyị okeke onye na-adịtụ Nke ụmụ nwaanyị um mama anyị a Patience Ụzọkwụ ọ na-emetụkwa ihe ọchị ọ hmm. na-emetụkwa ihe ịma anyanwa ọ dị ọrand den abịa na ụmụ ụmụ nwaanyị anyị anaghị ebere ọkaro na-emekwa ihe ọchị so ịma ụmụ nwaanyị nwe nwekakara onwe ka anyị dị anyị ka dị ụmụ nwaanyị anaghị anwekabe ofu eh, ikwu na ka ịma na asị asị na ụka na-akpata ụka ihe kwuwe eziokwu ọ dịzie ka ị nwere ike ịkpọwa ugbu a nke ụmụ nwoke ndị na-eme nke ọchị ahụ ị ga-akpọta ọsọfịa ị ga-akpọta eh, Mr. Ibu ị ga-akpọta Oke Bakasị ị ga-akpọkwa ọtụtụ ndị agwụ ị ga-akpọta ịma ha mana abịazie na nke ụmụ nwaanyị ọ dịzie ka ị ga-eche ya eche ị ga eche eche ọ dịzie m ka ọ kwu etu mgbe ụfọdụ dịzie m ka na akpọkwa Mercy Johnson Mercy Johnson nakwa Nkoli Nwansụka nkọli mba Nkoli bụ ezigbo onye na-eme ihe ọchị ahụ mana ịma na ọ na-aka adịrị ka ịkpọwacha e ndị nke m nwoke bịakọrịzie nke ụmụ nwanyị amaka mm-hmm. ma ọgwa na ụmụ nwanyị nakwa eme ihe na-atọ ọchị otu a mkpụrụ gị na-asị gịzi bịa mere <laughs> ọ dị mma n'ezie ndị ọma Igbo anyị na na-awụti ebe a nnọọ anyị ga na-eme ọ na-agara ebe niile nọ na-erute okenye na-erute nwata nọ unu na-enweta na-aghọta ya aghọta n'ihi na ihe abụọ ọnọdụ ndị Igbo ihe a bụ ihe gbasara ndị Igbo Igbo dịkwa n'ụtọ Igbo amaka Igbo bụ nke anyị ebe ọ na-akpọtụ ebe ọ na-ada ụda n'isi mbido mụ na China ga-anọgide ebe a m ga-akpọkwa gị China ma ọkwa China ọwụwa China China agọrọ anyị gaa na ebe a ihe gbasị gị nnọọ si na na ọwụ enye gị efe nnọọ na ị ga-abata n'ụlọ a ụlọ ụlọ ihe egwuregwu a nnọọ iwepụ ewepụ ma ọ ga-abụ gịnị itinye etinye ị ga-agwa anyị ihe a mana tutu ị na-asa m ajụjụ a anyị ga-eje n'obere ezumike unu eje n'ebe ọbụla anyị ga-ala